ụmụnne n'ime chineke ka udo nke kachasị udo niile dị ya nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry ngalaba nke ndị baptizim mishonari Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime olugbu eru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ka Chineke gozie ọnọdụ ya n'ụbọchị nke taa mere anyị ebere mekwana anyị isi obe anyị wee kwasa anyị ngozi pụrụ iche dịka o wee kwesị n'ụbọchị nke taa aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem anyị ga-aga n'iru na ileba anya n'akwụkwọ nsọ iji wee fụọ ihe Chineke ya eji wee gbaa anyị ume n'ụbọchị nke taa anyị ga-elebanye anya n'akwụkwọ onye amụma aịzaya akwụkwọ onye amụma aịzaya isi nke iri anọ na otu aịzaya isi iri anọ na otu m ga-agụ amaokwu nke iri wee na nke iri na atọ aịzaya 41 10-13 Ọsị sị atụla egwu gị ka m nọnyere ele n'anya gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ Chineke gị m ga-agba gị ume ee m ga-enyere gị aka ee m ga-eji aka nri nke ezi omume m kwagide gị lee ihere ga-eme ndị ahụ niile ndị iwe ha dị ọkụ na-arụ gị a ga-etinye ha n'ọnọdụ ihere ha ga-adị ka ihe na-abụghị ihe wee laa n'iyi bụ ndị na-alụso gị ọgụ ị ga-achọ ha ma ị gaghị achọta ha bụ ndị gị na ha na-ese okwu ha ga-adị ike na-abụghị ihe dị ka ihe efu ha ga-adị ka ihe na-abụghị ihe efu bụ ndị na-ebuso gị agha n'ihi na mụ onwe m Jehova Chineke gị na-ejidesi gị aka nri gị ike bụ onye na-asị gị atụla egwu mụ onwe m enyeworo gị aka ka chineke gọzie okwu ya n'ime obi anyị n'ụbọchị nke ka ọ gbaa anyị ume nye anyị ezi nghọta dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'elu n'ụbọchị nke ihe a ga-eji wee mere isi okwu ga-abụ chineke nọnyere gị chineke nọnyere gị na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa anyị maara na chineke anyị bụ onye na-ekwu okwu ọ bịa na mmezu okwu onye ya ka o ji wee kee ụwa okwu onye ya ka o ji wee jidekwa n'ụwa ndị gbawara ya ọsọ a na mbụ bụ okwu ọnụ ka chineke ji wee kpọọ ha okwu ka okwu ọnụ ya ka o ji wee kwe ha nkwa mgbe ọ kpọrọ abraham ọ sị na ya ga-anọnyere n'ihe niile na njem niile anyị fụrụ na chineke nọnyere ọ ya n'ihi nke a mara na chineke agaghị agharịpụghị ma ọlị n'ihe ọbụla na njem gị niile nke chineke na-edu gị eje ọ bụ onye na-ekwe nkwa mezuo nkwa ya mgbe ọ kpọrọ moses ọbụla dị n'ọzara iji wee jee wee kpọpụta ndị ya na n'ala nke ijipt ọ sịrị na ya ga-anọnyere na ya ga-abụrụ ya ebe ndabere dị ike na ya bụrụ ya na bụ nke ndị nna ha mgbe ochie na ya afụrụ ọ bụ na akwụkwọ ndị ọpụpụ isi nke atọ mgbe ọ kpọrọ oku ọ sị ya na ya afụrụ mweda n'ala na mkpagbu nke ndị ijipt na-akpagbu ndị izrel na ya anụgo olu mkpu akwa ha na na-ebilitewo kịta iji wee gbapụta ha ọbara ndị dọpụta ha n'uru wee welaa ha n'ala nke na-akwere nna ha na nkwa bụ ala nke na-ejupụtara na mmiri ara ehi na mmanụ aṅụ dị mgbe moses na-achọ inye ikwu okwu banyere ihe ga-egosi ọdachi na ogbochi ga-egosi na ya apụghị ime ihe ndị a chineke sị na ya apụghị ndị a ọ na-ekwu bụ onye kere ọnụ maara ihe ọnụ ga-ekwu nne bụkwa na onye kere mmadụ maara mbido mmadụ na mmalite na ọgwụgwụ ya niile ya gbaa ume ya jidesie ike na enwe ihe pụrụ ime enyi na ya nwa ere ile anya fụ na nkwa nke a bịara na mmezu dị mgbe moses jere n'ụbọchị niile na nnupụ isi fero niile na mkpagbu fero niile na um, ihe niile nke fero mere iji wee kwulu ha na ihe niile nke o wetara iji wee gosi na na-apụghị ịnụmere chi ọzọ isi chineke isi chineke o were ihe ịrịba ama dị iche iche wee gosi fero n'ọnya bụ chukwu nke chi nke chi n'ezie mgbe n'ikpeazụ chineke wee dọpụta ndị ya bụ ndị Izrel na ala nke ijipt wee wuje ha n'ala nke o kwere ha na nkwa dị mgbe ha na-aga na njem ụzọ ha n'ọzara niile nsogbu niile nke ha nwere site na osimiri nke ihe nke chineke si moses na-etinye mkpara na mmiri ka mmiri kewa chineke wee nọnyere ha o wee dugide ha wee baruo iji wee gosi gị na nkwa ọbụla nke chineke kwere ọ na-elegide ya anya fụ na ọ bịara na mmezu mgbe ọ gwụkanịrị joshua si anya dị dọpụta ya ji ekewa ala nye ha nketa niile nke kwesịrị ndị ebo ha niile efu na mgbe joshua na-akọwa na ya adịghị ike chineke gbakwa na ume si ya jidesi ike na ọbụ na anya nwa nọnyere Mozis mozis wee mee ihe rịbanwa na ihe ndị a niile mere wee dọpụta ha n'agha agha nke ndị mkpagbu nke ndị ijipt na enwe ya nọghere na enwe dịkwa ike na joshua isi nke mbụ ilezie anya ịfụ na onweghị mkpagbu ọbụla o nweghị nsogbu ọbụla o nweghị ihe siri ike ọbụla nke chineke apụghị ịdọpụta ndị ya n'agha nke chineke apụghị inye mmeri na ya naanị gịnị ekwere n'okwu chineke ọ sị na nyanwa bụ chineke nọnyere gị tụla egwu na ya ga-eji aka nri nke ogwe aka ya wee jidesie gị ike anyị matara na ndị nke ụwa ọ bụ na onye a maara aha ha ma onye ji ego ma onye a na-akpọ anụ aha ma onye dị ike na etiti ebe mmadụ bi kwe gị nkwa naghị emere gị nke a ma o mere gị nke ọzọ ma ọ dịka onye ọchịchị ị ga-afụrụ obi ị ga-asị ee na nsogbu ga-abịago n'isi njedebe tụmadịzi onye kelere igwe ke ụwa chi nke bụ chi niile okwu a kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke chineke sị na ya nọnyere gị ebe na-azụ ahịa ebe na-aga akwụkwọ ọlụlụ di na nwunye ọ pụ na mbata gị niile tụkwasị ya obi ọ gaghị agharịpụ gị ebe ọ bụla ọ gharịpụ ndị ochie na ndị mbụ ndị gbawara ọsọ ọ gaghị agharịpụ gị ke mkpagbu nke ị nwere ke nsogbu gị ka ihe n'ime gị ji atụ egwu naanị gịnị medosie ike kwadosie ike mara na okwu Chineke bụ e na amen. Okwu Chineke adịghị ada n'aja. Okwu Chineke adịghị agharịpụ ndị nke tụkwasịrị obi na ya. Ikwere ekwe kwesị ike ma ọ bụrụ na ị kwebeghị ọ bụrụ na ịnapụtabe Jizọs Kraịst dị ka onye nwunye na nzọpụta gị n'ihi na ọ ya bụ nke a ka ya malite na ya ọ bụrụ na iwudosie ike nara Jizọs Kraịst dị ka onye nwunye na nzọpụta gị na-agụ akwụkwọ nsọ na-etinye mkpa gị n'ekpere na-eso ụzọ nke chineke na ndị ụzọ nke kraịst na mmụta ule akwụkwọ na mmụta ego baịbụl na mmụta igune na na mmụta akwụkwọ nsọ ị ga-afụ na kachi na-ehu kachi na-eji ka ị na-eteta ụbọchị kwa ụbọchị ị ga na-afụ agbamume pụrụ iche n'ime okwu Chineke ị ga afọ agbamume pụrụ iche n'ụzọ ekpere ị ga afọ agbamume pụrụ iche ọbụla dị mgbe ọnwa na-abịa na-anwale gị Chineke ga-enyere ya aka Chineke ga-eme ka ị ghara ịdapụ ọ ga gị ike ọ na-akọwa na onweghị nsogbu ọbụla ma ọnwa ọbụla nke bịara gịnị nke na-adịghị ọbụla dị na ndị kwere ekwe n'ebe dị iche iche mma chineke bụ onye kwesịrị ntụkwasị obi na ọ gaghị ekwe ka ọnwụnwa nke karịghị na-edakwasị gị ma n'ime ọnwụnwa ọ ga-ewetara gị ụzọ mgbapụ ịgafe ya na ndị kọrịntans nke mbụ isi nke iri na amaokwu nke iri na atọ ọ dịghị ihe chineke na-apụghị ime naanị gị kwere jitesie okwu chineke ike o kwere gị nkwa ọ ga-eweta ya na mmezu ma ọ bụrụ na bụ Jizọs Kraịst gị na nzọpụta gị ohere dịrị gị ogide ugbu a iji wee nara ya ka ị wee malite na nke a ị ga-afụ na ọ gaghị agharịpụ gị akụkọ mgbaama agaghị apụ iche ị ga-akwụsịkwa n'ego ochie ma ịkọ ochie akụkọ wee na-akọzi akụkọ ọfụ belata isi n'ebe ọ bụla na ọka kpere Chineke si ya na ịlatagwu n'iji chọgo ịnapụta Jizọs Kraịst gị na nzọpụta gị oge mere ya ebere oge mere ya amara ọ ga-ehichakwa afa gị na akwụkwọ nke ọnwụ debe afa gị na akwụkwọ nke ndụ naanị were okwe bịa ị ga-abụta ihe pụrụ iche n'ihi na ọ kwuru gịnị na ya bụ chineke na nyere gị ka ekpere chineke chukwu ọma dị nsọ onye pụrụ ime ihe niile onye ike niile dị n'ọbụ aka ya lee ndị orige ndị a ndị nke were okwu gị wee mere ihe n'oge dị ugbu a tụkwasị obi na gị wee sị na ha chọrọ ịbụ nke gị onye nwaanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debe afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke ya kwudosi ike n'okwukwe na iso gị wee gbagide ọsọ wee ruo ọgwụ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen nwanne m nwoke na nwanne nwaanyị gị onye nke mere nke a chineke edebaba afa gị n'akwụkwọ nke ndụ sodosi ike n'ụzọ nke ya na ya ị ga-afụkwanye ihe pụrụ iche n'ime ndụ gị site n'ugwu adịrị gaba ọ bụrụ na ụlọ chọọ inweta n'igwe okwu na akụkọ maọbụ na ekpere maọbụ n'akọ mgbaama unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 matakwa na n'ụlọ a bịara site n'ụlọ ọrụ ndị Life wod Radio ministri ka udo nke chineke nke kachasị udo na-ede nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị amen